Oh oh Yàwó máa bá! Oyè oh wá! oh kúrò wá! Ọchịrị nọ n'ọgbọ. Chairman of Amana Nenwa family meeting. Chairman of the Ipoko. bokonzi boko ihe dị ọba bikonu ka m were aha aha ndị ụmụaka ndị be emere na ndị ite ama na-ene nwaanyị na ndị niile aga m ire ama na-ene nwaanyị na ada mana ene nwanyị na ndị ụmụ na ụmụ onye nwa mara ene nwanyị let me apologize na ụlọ erichebe ihe ere esichọ ihe oriri nọ n'ụzọ ndị ọzọ iji eresịkwa anya ebe ten of ise unu jeri ndị ya ka nwa gba ọsọ Thank you. Order, order, order, order.

afọ na akwụkwọ anyị tụrụ maka asị ka anyị aka ịbịa na baịbụl maka ihe niile na-eme n'ụwa na nwechara oge ruo sizin residi ya n'akwụkwọ o nwere mgbe ndị ụmụ Israel nọ n'aka ndị Ijipt for many many years ata ahụhụ bụrụ slaves ndị Ijipt were ha eme ihe sọrọ ha mana at the appointed time ya kuzo ha menụ na-ekpepụ uh, ihe niile ya ihe ụwa si aga maka ile n'anya ihe mere na họọlụ tata akwụgide na line kwụgide na line o nweghịrị onye ahụ ndị nwatị n'ọha kacha mara eme politiks kacha mara ihe kpara eji iji ụkwụ oke ntụkwa ino e, ahụ eghere ha ha na ọsọ e, e, ọ Chineke ka a dị na-ekene na-atụrụ aka wee nwee special special gratitude to ndị youth eh, na ụmụada ee ndị okenye agbara ndị anya anyị ikerekwere unu mana ndị ihe bụrụ chukwu ekene wee ụmụada na ndị youth ekpere ụmụada rụwara ọrụ ha na-ekpe na-ekpe na-eme ngagharị iwe e ndị ere ngagharị achụwa ha ọsọ tie ha ụta ọkwado ihu anyị ka o mechara nne ekpere unu niile na akwụ unu niile na ekpere obube ọnụ chukwu azabanye dị egwu nke dị egwu ka na aka e ndị e, ụmụada unu a ga-enye m unu 100,000 dị nwaanyị ndị rut anyị niile bụ ndị anyị na-emere onwe anyị so chairman anyị nọ taa bifo na-anawa uwe echi na mgbede anyị eme ite ha ka budo ha ka anyị mere nkwado emebigo anyị achọrọ nga na-emete emetebu otite emetebu oriri so na mgbede ndị yut ji anọkọ ha ka anyị mere anyị si chọjikwa ịnọnyere anyị maumaɗa mando tana fa haka wani duk ere kun wajen mai ya bufo ere wata sani malin wajen bufo tukuna haya na fa na na tukuna haya na fa na na ya na fa awon keleze onye anyị ji were agawo akụnwata mgbe e interest ịza na ọmụmụ Um, onweghị ihe ekwu ibi some of us ya n'azụ enye ya nkwado nwa ọdachiri akpa anyị enweghị eh. e, ihe ekwuo eji nye ya ego ibe nye ya ebe ọdọ nke feki resit n'elu resit n'ala asị na onweghị ibe o ji azụ aga onye ka ọ na ma onwe eme politiks emesịa gaa n'ogbu ugbo n'ofe onye aka erosi na ọga ogo na-eje ha eme elekshọn anyị si ala n'onwe ka o ji ọnụ obube

These eze not na women around him. These na my good Achani around him. Every notice of what I think you want to tell us, or to him, Ụmụ ọ na ụmụ na-anọsi ike onye ruo na-akụkụ na-agwa anyị anyị wee jụọ anya nwaanyị ee onye bịara n'ụmụ egem nwa na amara nwaanyị si na ọhụ mmadụ mmadụ anya akpọrọ ụfọdụ ji na-ebughere ihu hụ hụ hụ na-enye tret onye nye ụlọ tret na-akpọ anyị ọrụ na anyị ji ewelite ebe anyị bụ aka anyị ewelite ya

na otu na-enweta anyị dị anyị mma mgbe onye chi na mmadụ abụghị n'anya onye na mmadụ ebe pe nsu ihe ebebe pe nsu na ndị ụlọ na-abịa ọchị ihe ebebe pe nsu arụfe anyị na-aba akụnwata na ekwuru nwa ya nwoke maka ọ nwere dọla na koru akụnwata prof ochirawata a na-ajụ anyị ma akụnwa ochirawata si bịa ọ bịa kpụ ọnụ maka ahụ anyị amaghị na akụ na ochirawata gbogbo ẹwọ kìkà ahùn kanu ọba tó kọ àmà sí mi ò tó kó ìhùn n'anya mi ò tó kó ìhùn n'anya Chineke ahịa isebi akụmata otu nsọrị otu na nwata echi na nwata asị m na Chineke meere gị ka ị bụrụ ka ị bụrụ onye be anyị onye ụmụ odom onye ọbụla ebe nwaanyị Chineke ga na-ebi esi ebe niile Jesus!